igbo mma mmadụ afa m ugbo ogbu efe agụta eme market ile ma ya n'iru efu na iru m adọrọ dị mma iru m akọtọsị gee ntị ka m gwa ụnụ amaozi m ife jenereshọn a na-achọ ịghọzi agụ nya ha na-achọ zi inikwiti mpụ na aghụghọ ka ọ bụrụ ịnọmatin nke bụ kwụsị sef na anya na-egosizi ya na nashọnal tv ndị mmadụ a na-enenelu ana amụrụ ụmụazị ọgbara ọfọ nkịta ịma na enweziri ụmụazị eji ọkwụzi ịtarị azụ ịjụọ nne na nna ha say oh, no you don't beat my child nwatakịrị eburu empty head na-eto nwatakịrị anya nwa left and right ya ife ife na-akụziziri ife bụ ife na social media ma ife onene na tv were wezi opportunity a were anomalize mpụ na aghụghọ eh? na na mpụ na aghụghọ nye ka nwunye mmadụ ya esi na national tv na national tv jaghe onwe gị na-ajagheri onwe gị amịrịghị ọnụ gbagoro amịrịghị gbada esuru gị ịchaka surugu surugu esurugu n'okpuru bedshit esurugu suba gị n'okpuru bed surugu suwe n'ime pilo na national tv ndị mmadụ a na-enene a akọrọ gị aka ndị mmadụ a na gị asị gị n'ọfa asị gị ha O! Oh! O! Oh, how i wish ha wee wisi n'ogbe nke oge nke nne na nna anyị ha ewere ịtarị wapụ n'isi cheche anyị kwete na ọ na-eme ọkwego nwata nwoke ị na ha eburu nwunye mmadụ na-alarị nwunye mmadụ chena achievement dekwago <laughs> akwụkwọ nsọ gị ọ dị na ten commandment do not commit adultery ma nwunye nebọghị ma nwunye nwanne gị ma gbasara asị na ọ nwunye mmadụ zerie <laughs> anyị na-eru nwunye mmadụ na-abụrụgo njọ ise sin ma n'ihu chukwu ma n'ihu mmadụ ya ka ụmụ ụwa kịta pụtazi na-emezie legalizing amụghị ihe unu na-akụziri upcoming generation eziokwu ka nna na-agwa unu amụghị ihe unu chọ ka amụta ya iniquity bụrụzi a e normal thing ya ọ bụghị a norm ọkwa ifogo nwoke na-achụ nwunye mmadụ ee gekwe ntụ ụgwọ ọrụ gị bụ ọnwụ jee gụọ baịbụl jee gụọ baịbụl ọdịnal living to cost ụgwọ onye na-akwaso nwunye mmadụ iko bụ ọnwụ the punishment to adultery is death spiritual death physical death business ọnwụ karịa ọnwụ echi ichere ọnwụ ihe niile ọnwụ you can never prosper in life except mgbe ichegharị iti okorobịa niile ị chọrọ iti bụrụ nwaanyị ọbụla ị chọrọ ibu mana ịfụ nwunye mmadụ gbara ọsọ as as a young boy, as a young man, gbara nwunye mmadụ ọsọ, that is the end of your life. nyaka ka apụtazi n'ihu National TV. Nwunye mmadụ jegebe onwe ya. Ha! Kenti ka ngwalụ nne, ị nwekwa ike filuo oh, win 90 million. Ee eh, nwekwana ihe dị dị ya. Listen, let me tell you. Nkịta niile na-eri nsị, mana nke ririe, buru ya n'ọnụ pụta ka ama na ọ na-eri nsị. nkịta niile na-eri ma nọọ nke buru n'ọnụ pụta ka ama na na-eri there is no reasonable company that can ever endorse you a married woman that committed adultery in a, national television no nobody no uh, there is no we don't even business again with you if you don't know know it now if you think no, no, what's up, okay, You don't know it. What's up, eh, You just tarnished your image and the image of your generation that is coming. Nobody holy pass. holy. What sort of insolence? What sort of taboo? What sort of iniquity? Kedi hunu na a justify. some people ya putana e eh, defend. Na nwunye mmadu kwari na national tv ai ajụọ gasị eh, maka na diekwa bụrụ iko mgbe diekwara ya ama why can't you respect yourself personally as a woman why can't you respect your dignity as a woman where is the pride of a woman in you ogene onye fu ihe ọjọọ ya kwuo nọ ihe ọjọọ onye fu njọ ya kwuo nọ njọ ndị ha na-emeta emo generation na-abịa because ya na-azụzi kịta na ụmụ I don't understand Girls in the moral. There is no moral at all. Nsogbu adịrọ na-eme m. Akwa <laughs> agbacha ọsọ, anyị agụ Afọ mụwa uwe Ogbuefi, daalụ Biko na ụmụnne m sọskraịbụra na